Ndị Igbo kene m nwoke kene nwa eke kene ife mere eme n'Igbo ife asị na ọ ga adịla anyị na mma eke nye orie na afọ na nkwọ, biko adịkwala anyị mma ma ọnwa ofu anụnwa anyị bata n'ime asị m ndụ azụ ndụ mmiri, afịa na-anọ ụbọchị na-anọ, Biko na okwu anyị ji bịa n'ụbọchị nketa na nwanne anyị nwoke abụọ SS Power bịakwa bịa tinye okwu n'ọnụ maka ihe gbasara ọgwụ ego na ọgwụ ihe asịkwa na ọnwa ihe dịka ọgwụ ego yes okwulie kwuo ya ya stampụ gbam na-akọwasị ụmụ ihe dịka ọgwụ ego na ihe a na-eme kịta awụzi abarakata abara onye kpọta nwanne ya olie ya mụgwụ ka na ihe a na-eme na-aga aga bikonu na ndị Igbo na nwoke oge nke nji Igbo nwaanyị oge bikonụ nụnụnụ okwu SS Power kwu n'ụbọchị nke taata n'ime ọnwa ọfụanụnwa aibata ọsọ ihe dịka ọgwụ ego adịrọ na ndị mmadụ na-elizi mmadụ ibefa bikonu solonụ m ka ịgbapụ ya ọsọ na-enenụ vidiyo nke anụnwa ka unu igbo mụrụ nzem ọzọ onye nọ n'ụlọ ebe ses pọwa agwa m nso na na-ekwubu nke mere makwụsị ọzọ n'elu ya onye na-ebekwa ebekwa mmiri ya na ahịrị nkọ igili ga-enwere ọkwụwa bayere nna nke ya agwara m unu ka igbo mee gịnị ka igbo dị wise ka igbo mara ibe ọ na-ewute m na ese ndị igbo na-ajụ m bụ ese na-ekwesịrị ka a na-ajụ nwoke a na-ajụ mbe sasiele esa wali ka ọ bụ elimekwu mbụ esi m na mbụ kwula okwu nwe nna gwa unu ive m na-agwa unu abụrọ na mụ amaka ive abụrọ na mụ nwoke ọgụ ọ bụrụ na mụ nwoke alụsị na nje njapụta ekwu okwu nwe bụ na ọ dị m ntị njọ na nwoke gbalịde mbọ gbacha mbọ kpolukpue onye nọ naijiria onye na obodo oyibo gbalịde mbọ gbacha mbọ kpolukpue nwatakịrị nọ naijiria ozi na onye anwa na-eme dibia ede emezikwu na ụmụazị na ọma agadi nwoke na-emezikwu ya okenye kwesịrị ka anyị na-amụta ibe n'aka ya e na-eme nọsensị anyị bụ ụmụazị kedebe anyị amụtazi n'aka okenye nwụrụzi ịbịa ndị sị na ha na-eme komedi ka ndị sị na ha na-eme a na-alavu okenye okenye na-eso ụmụazị na-eme rubish ibi na-agụ osisi ma ahịhịa ava nna nna gị ma nna gị na amarọ ejiri otu mmekwe na dibịa mbụ agbawo m bụ ndị igbo ụmụnne m malina ive mụrụ na-akọ ụwa onwe anyị ebe a na-abụ na onye ọbụla na-achọzi akpa onye ọbụla na-achọzi ego n'aka onye na-achọ ego a na-achọ ive na-akpa onye na-achọ ive komplen na nweta na be m dị too much ọ bụrụ complain kwesịrị ka nne nweta ndị anyị ji nwee amali dibia mgbe gboo mgbe anyị ka na-eme dibịa na anyị ka na-eme dibia anyị emewu ya mgbe anwa mana ekere ọmala aba anyị ka m na-anụzi anọtụ onye anwa bụrụ onye na-ayezi ala si na na-eme dibịa nna na-eme ka onye anyị na-ayị ala anyị akpịa nna anyị akpọrịa nna nna na-eme ka onye isi na-ezuru ọka anyị akpịa nna anyị akpọrịa nna maka na ibe eme ya bụ enwere ọya bụ eme gịnị etinye na moto eduga n'ụlọ ọgwụ ka a gwọọ onye ọya onye na-edu mmanwụ mmanwụ na-eduzi ọkwazikwa mmadụ ka ọgwụ ọ bụrụ mmadụ ka ọgwụ idukọtawa mmanwụ mmanwụ dube gị nwatakịrị nwaazị ya n'otu a nwaazị na amacha pụta na kọntrolu gị n'ọgwụ nke nwazị na iwere ọgwụ nwaazị na kọntrolu gị ị na-agwa m na ọ bụrụ ala abịa ebe ahụ isi zụchara ozi nwoke nwoke nwere nna dịka ngwuru bụ ndị igbo ụmụnne m male na amale na ọgwụ enyere taim a na-alụrụ ọrụ wayo ka ọ bụ dibịa gị na ibe ọ na-agbalụgwọ ọgwụ tata bụ na ọkpọchara gị ọgwụ a na ọgwụ a ya eme 14 days 15 days a week a month ọnwa alụghị ọlụ si mgbe ahụ ma na dibịa mere gịnị bụ onye wayo ọmụnwa besespawa na-ekwu Dibia na-enyere mmadụ deeti maka na dibia mara ife dị na avivia ọ gwara dibịa mara mgbe ọgwụ ji arụ ọrụ Dibia ya mara deeti mgbe ọgwụ ji arụ ọrụ ife niile anwa bụ wayo ka ọ bụ ọmụnwa bụ ss power na efu o nwere onye nwere ọgwụ nwoke nwekechelibia kịta mụ bụ eses power na-agba unu onye ọbụla asị gị na onwere ọgwụ onwere omovu ọgwụ dibịa niile na-asị gị na onwere ọgwụ onwere dibịa nwere ọgwụ dibịa nwere ọgwụ na mgbe gboo a na-amarọ dibịa aka na dibịa sị gị na eme ibe ọ eme ya o mekwa ibe eme mana nkịta bụ onye kwute jigijigijigiji jagajagajaga ọ na laidat o bulu okwu ekwuru na net gosiri na onye ahụ emere gịnị na onye bụ nwere movu ọgwụ agba ụmụ unu mbụ suna ife ihe na na-agba kiliana na agba kilia na achụ unu bụ ndị n'obodo oyibo bụ ego ka chọrọ ka a na-anata unu ego ka a na-ana unu ndị na-ebelivr ebelivu taa na-akpọ m na fon ndị na-ekwere ekwego tata na-akpọ m na fon na m gwara unu na taịmụ ndị dibia eji aṅụva eluwo ọmụmụzi na taịmụ ndụka eji aṅụva eluwo onye atụha na egwu nọ mmanwụ na ebe mmanwụ na-ekwukwa ọnụ ya si egbu na onye chukwu tere mmanụ maka na onye chukwu tere mmanụ na otewu ya agwara m unu si na eri sinsi ndị ụwa ebelivuru m na onwere onye akele ogbenye n'ụwa asị ka ọ bụ ebelivuru m na onwere onye akele ogbenye n'ụwa maka na onye ama ọtara ya enwe ibe dị nwezi na o juru oge avọ bụ onye nwere anya ukwu ebelivuru m na o nwere ya pụta ụwa sị na ọ pụtara n'ụtụtụ ovurive olili uluo mgbede oterive na avọ wee mee 3 days ohe mana ya abụghị anwụ odebe awa dịrọ evi na-enwere ọdụdụ buchie na-emele ya gịnị na-achụli ya ijiji otu a ka ọ dị n'ebe mmadụ nọ ana m agwa unu sunu na onye ọbụla na-alụ ọlụ onye ọbụla na-alụ ọlụ nwere ebe ọ na-alụ ya na-akpọku chukwu ka bịa mme ya na-akpọku alụsị dị na bịa nne ya ya na-akpọku alụsị ihu nne ya na chukwu ya emele ebe ọma a gwara gị sị gị na ọnụ kọlọ ogili ọnụ kologili ọnụ ya emecha mee gịnị ọnụ bụla e, ogili asọ ya emecha kọlị alacha onye kọlụgo ọnụ ya emecha chọtaba ga achọta ụmụ beses pọwa kwuru agba ngozi gị na ya na-ebekọ ebekọ m ya ịrọ nkọ mbụ maka na ọ nwere ekele ogbenye mala ibi na-eme ka inwe ego ndị dibịa ji ndị nọ obodo oyibo na-acha anyị njọ ka ọ bụ mana mgbe va ya emelide o nwere taịm oyi elu o nwere data elu ori akali obodo ọ bụrụ mmụ arọ ndị dibia na sisala ego ma ndị ụka ma maraziva anyị alụ ezuvo ori nwa taim oyi elu anụ anụ na egbu dibia yala yala yala yala obulive dibia metere ejiri otu nweme mee dibịa my fada mere ka m mata na o nwere ive na ụwa nwa nọ ive nwa na kịta n'ụwa dịwa egwu mụdo onwe m du na ife nwa bụ onye na-achị ya ife onye katọlik onye eme mana ịmazi ikwezi ikwezi ihe kwelele n'ovu ụbọchị okwu na okwu na-ekwu na-adịghị ka okwu onye ala ihe emecha ụbọchị akpọ m na fon si m na-ekwu onwere onye chukwu kere ọbịa ya makala ebuchi gị makali alụsị monọlụgụ ụwa mala ọ bụla alụsị na chi gị gbanaga na alụsị dotukania kpọta ndị mmiri gịnị kpọta ndị otu gị ọ bụla ịbụ onye ọgba nje ka gị na ha nọrọ na mma ka mmiri abụghị akpata n'ego ọ bụla ndị ọgba nje na-ego ekene m nwoke kene nwaanyị kene ife na-emere unu ife jikwa m n'aka unu na-afụcha anya vidiyo bikonu ọ bụ na o si na unu maka okwu anyị si adị bikonu shiela anyị dis vidiyo enyela ya aka sọskraịbụ na dis chanel ị sọskraịbụ chọọ dị gị mma igbe notifikeshọn ka ị na-enweta notifikeshọn mgbe ọbụla anyị tiri vidiyo ọfụ dị ọ na-anụwa mana otu ọbụla o si na adị anyị bụgo ndị Igbo anyị na-ekpe ekpere ka ihe dịrị Igbo mma onye ọbụla sokwa anya bụ onye anọ n'ọchịchị ya bụ nọ n'ọchịchị ya na-ekpere anyị mma na onye ọbụla nọ n'ọchịchị a, ya eme ka ife gabala ya agaba maka na igbo anakwa na-achị igbo achị igbo abụrụ na ma igbo abụrụ na ma a na-achị achị biko nụ mana na ọbụla osi na dị anyị na-eso iwu obodo na-emekwa ka obodo na-adị na mma mana chukwu na-edu igbo karịbụ ọkasị akasị ya bụkwa ihe na-emere igbo ihe biko ebe ọbụla unu bụrụ onye Igbo bikonu ka anyị na n'aka ọnụ ma bụrụ law abiding citizen of the Federal Republic of Nigeria mekwanụ ka anyị e Igbo wee na-ama atụ mana n'ọbụ na o si na dị Igbo bụ lion lion anakwa na-ata afịfịa so ihe ọbụla mata ihe ọbụla na-eme n'obodo agụ Naijiria onye Igbo will never eat grass Igbo mma mmanụ ka ọ dị mgbe ọzọ